AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ndewo n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke a nke Chineke nyeworo anyị iji tụgharịa uche n'okwu nke ezinụlọ aka m na-agakwa n'iru ịrịọ amara nke Chineke n'isi gị na n'isi ezinụlọ gị ka onye nwe m due gị n'ihe ọ bụla nke ị na-eme n'ezie n'ụbọchị taa anyị abịala n'ọzọ isiokwu nke ụbọchị taa bụ nke e dekwasịrị ọnụma site n'enweghị mkpebi ọnụma site n'enweghị mkpebi William James ka ọ na-ekwu okwu mgbe gara aga mere ka a matasị na ọ dịghị onye ọ bụla nke nwere ọnụma n'ime ya karịkwa onye ahụ nke na-apụghị inwe mkpebi emere ka m ghọta na Joyce Meya, onye mere ka ozi a ruo anyị ntị n'ụbọchị taa bụ onye enweghị mkpebi na-agbakasị ahụ n'ihi na ya onwe ya bụ onye na-enwe mkpebi ọ dị mgbe o biri ndụ nke inwe mkpebi oke ngwa ngwa nke ọ hụrụ dịka ọrụ na ndụ ya ma emesịa achọghị ụzọ a ga-esi wee mezie ọrụ ndị a m na-asị ọ bụrụ na anyị dị otu a dịka anyị hụrụ onwe anyị dịka ndị na-enwe mkpebi ma ọ bụ onye ọbụla nke hụrụ onwe ya n'ụzọ dị otu a biko welatatụ aka n'ihi na mgbe ụfọdụ ọ na-ara ahụ imezi ihe ndị a ọ bụ ezie na anyị pụrụ ịbụ ndị nke na-enwe mkpebi na mgbe o kwesịrị na n'ụzọ ekwesịrị isi nwee mkpebi ọ dịkwa mgbe ọ na-ara ahụ anyị abụrụ ndị na-atụtụ nchi nchi na-amaghị otu anyị ga-esi malite otu ihe ma ọ bụ nke ọzọ inwe mkpebi ara anyị ahụ ihe na-akpata nke a mgbe ụfọdụ bụ na anyị na-abụ ndị ọ ga-amasị ịchọpụta ma hụ na Chineke kwadobere ihe ọbụla nke anyị na-eme ọ ga-amasị anyị ka ọ bụrụ na ihe ọbụla nke anyị na-eme ya edu anyị anya si ee chineke chọrọ ka anyị soo ihe dị otu a n'ụzọ dị otu a ma ọ bụ mgbe dum ka ọ na-adị mfe ee e, ma dịka mmadụ anyị bụ ihe anyị kwesịrị ime bụ ibido otu ihe n'ụzọ ahụ nke anyị lere anya ya ọ bụ ezie na ọ pụrụ iweta obi ọlụlọ mmiri ụjọ ga-ejide anyị n'ihi na anyị amabeghị odoghị anyị anya ihe anyị na-emeje ma nke a bụ nke ị ga-eme site n'ekpere ma rịọ Chineke si ya biko onye nwe m ọ bụrụ na ụzọ nke a m na-agbado ga-abụ nke ga-etinye m na nramahụ nke m na-enweghị ike isi n'ime ya pụta biko mee ka ụzọ a mechie ma ọ bụ kwụsị m n'ime ihe dị otu a ị ga-ahụ na ị ga-anata enyemaka n'aka Chineke ma otu ihe m na-agaghị ime ka anyị mata n'ụbọchị taa bụ na ọ ga-agbụrụ anyị mfe ịmụta ime mkpebi ma ọ bụrụ na anyị emebeghị mkpebi nke mbụ ọ bụrụ na anyị na-enwe mkpebi ị ga-ahụ na mgbe ụfọdụ anyị ga-eme mkpebi nke ga-alụpụta ezi ihe mgbe ụfọdụ anyị enwee mkpebi nke na-aghọ anyị aghọ m ihe m na-arịọkwa onye ọbụla nke mụ na ya na-atụgharị uche n'oge dị ugbu a bụ na anyị niile ka na-anwụ otu esi enwe ezi mkpebi malite ihe ahụ nke ị chọrọ ịmalite mee ihe ahụ nke obi gị gwara gị ma site n'ihe nlụpụta ya mụọ ihe ekwela ka ihe ọbụla nke ị na-eme bụrụ nke obi gị ga-agbaze n'egwu ga ewee bụrụ onye na-agaghị enwe ike kpakọọ onwe gị ọnụ mara ihe nke ị kwesịrị ime otu onye nta akụkọ mgbe gara aga hụrụ otu nwoke nke na-elekọta ụlọ akụ nke na-eme nke ọma ya atụ ya n'anya ya gakwuje nwoke a ya nna m ukwu biko ahụrụ m na ị na-eme nke ọma ọ bụ gịnị bụ ihe ndabere nke ime nke ọma gị onye isi nke na-elekọta ụlọ akụ wee sị ya naanị mkpụrụ okwu abụọ ya sị ya nna m ukwu gịnị bụ mkpụrụ okwu abụọ ndị a ya sị ya na ọ bụ inwe ezi mkpebi onye nta akụkọ jụọkwa ya ọzọ biko m ga-esi aṅaa mụta inwe ezi mkpebi ma nwoke a bụkwa onye zara ya sị naanị otu mkpụrụ okwu ya sị ya nna m ukwu ọ bụ gịnị bụ otu mkpụrụ okwu a ya sị ya na ọ bụ ịmụ ihe site n'ihe mere eme ya jụọkwa ya biko nna m ukwu m ga-esikwanụ otu ole mụọ ihe site n'ihe mere eme ya sị ya na ọ bụ mkpụrụ okwu abụọ naanị ya sị ya nna ukwu biko gịnị bụ mkpụrụ okwu abụọ ndị a ya sị ya na ọ bụ ime mkpebi nke na-ekwesịghị ekwesị ya mere gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa inwe mkpebi ga-enyere mụ na gị aka na ndụ ọ ga-eme ka anyị ghara ịbụ ndị na aga ama otu anyị si eleba anya n'ọnọdụ ọ bụla nke anyị nwetara onwe anyị ọ bụrụ na ịnọgide na-enweghị mkpebi ị ga na-egbu oge ọtụtụ ihe ga-agabiga gị ndụ gị abụrụ nke ị na-etufu na-adịghị ihe iji ya na-eme ọ bụ ya kpatara o ji dị mkpa na anyị ga-abụ ndị ga-amụ otu a ga-esi wee nwee mkpebi ezi mkpebi mkpebi nke amamihe bụ onye ntụziaka ya mkpebi nke e mere na mgbe o kwesịrị ka emee mkpebi nke a pụghị ịgbara anyị mfe dịka emeworo ka o doo anyị anya n'ụbọchị taa na anyị ga-eme ihe ndị a naanị mgbe anyị bidoro mụwa otu esi enwe mkpebi wepụ ụjọ n'ime anyị ka anyị nwee ike mara ebe anyị na-elewe anya sị na ọ bụ ebe a ka anyị na-aga na ọ bụrụ na anyị malite ihe dị otu a lekwa ihe nlụpụta nke anyị ga-enweta site na ya Dị ka onye nta akụkọ a meworo ka anyị mara n'ụbọchị taa ọ dịghị mgbe ọ ga-adịrị gị mfe ịmụta inwe ezi mkpebi ma ọ bụrụ na ị mebeghị mkpebi mbụ ọ bụrụ na ịmalite ihe ọ bụla ọ pụrụ ịga nke ọma ọ pụrụ ịghọ aghọm mgbe aghọm ghọrọ gaa chọọ otu ị ga-esi wee gbakwaa ụzọ dị otu ahụ mgbe ọzọ ị na-eme ihe ọ bụ bụ ihe o ji dị mkpa na anyị ga-abụ ndị ga-ejisi ike na-ahazi ihe ọ bụla nke na-abịa n'ụzọ anyị bụkwara ndị ọ ga-enyere aka ma anyị na-eme Chineke mbụ n'ihe ọ bụla nke anyị na-eme ka o wee duzie anyị n'ụzọ nke anyị kwesịrị ịga nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ọ dị ụfọdụ ntụziaka nke James onye ozi nke Chineke tụziri anyị n'akwụkwọ nsọ nke a ka anyị ga-eleba anya n'ụbọchị na-abịa abịa mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ndụmọdụ a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị mara na ị nwere ike ịkụrọ anyị ekwentị na 070 7224 070 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo anyị ga-anọ nwayọọ mgbe ndị ọbụla abụ ga-ewetara anyị abụ nke pụrụ iche ma nabatakwa n'ekpere onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ Chineke eturu na ngasịkwa ya emehewo megide gị nna ele niile dịkwa ike dịkwa ọtụtụ Anambra Aga m eje kuru Anambra Aga m eje kuru nna Aga jekwuru nna onye bi n'ikpe onwe nwere omiko nwekwa obi naanị ya pụrụ ịgbaghara mmehie niile nke ngọzi ya na mgbaghara aga onye dị n'ikpe ya n'aka ekwensu n'ime mmehie ya n'ime nsogbu ya nna onye bi n'eluigwe nwere ọnọdụ ọma aga m ejekwuru nna aga m ejekwuru nna onye n'eluigwe odozi iwe bụ obi mmiri ebube ibi mara mma ọ na-asị m nwa nnọghachi ka anyị bilie wee jekwuru nna anyị si ya nna m emeghewo m biko gbaghara m ama m na chineke ga-agbaghara anyị unu emeela ndị Zion Herald na-abụ ọma nke unu nyere anyị n'ụbọchị taa arịrịọ anyị bụ ka chineke gbaghara anyị niile meghe anyị n'aha jizọs amen ma na nwere ike ịkụrụ anyị na 0706 363 ọ bụrụ na nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ị nwere ozi nke ị chọrọ izi anyị onye ọma na-ege ntị ka anyị nọ n'nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ụmụ chineke ndewonụ unu nọkwa ka ọma ekpere m na arịrịọ mbụ ka onye nwe anyị site na amara ya dị ebube nyere gị na ezinụlọ gị aka ka ihe gara unu nke ọma ụbọchị niile n'aha jizọs amen na nkega nke isiokwu nke anyị na-atụle uche n'ime ya bụ ịgbanarị ọchịchọ ka anụ arụ anyị aghọtala na agba nke mbụ ihe anụ arụ gụnyere na ụzọ a ga-esi gbanarị a mana oge dị ka nke a anyị ga na-atụle uche na agụụ anụ arụ a n'otu n'otu n'ụzọ ha dị iche iche na otu a ga-esi gbanarị ha ebe anyị na-ewere ihe ọgụ anyị bụ n'akwụkwọ ndị Galeshia Galeshia isi ise amaokwu nke itoolu nke a sị ma ọlụ niile nke anụ arụpụtara ihe ihe ka ndị a ịkwa iko adịghị ọcha agụụ ịkwa iko mana ihe anyị na-atụle uche n'ime ya taa bụ ịkwa iko ịkwa iko n'olu ndị grik akpọrọ ya poneia ke ndị bekee si tụpụta okwu ha na-akpọ ponografi ihe a gụnyere ọlụ ọchịchịrị niile dị iche iche ndị ya na agụ ịkwa iko so ndị na-eduba n'ịkwa iko gịnị ka ọ gụnyere ọ gụnyere na gị onwe gị nwanne m nwaanyị na nwanne m nwoke na ikpebiri si na ị ga-alụ di maọbụ na ịlụọla di maọbụ nwunye gị hapụ onye ahụ bụ onye agbata obi gị na alụmdi na nwunye gakwuru onye ọzọ akwụkwọ nsọ kpọrọ ya asị chineke kpọrọ ya asị ka anyị hụ dị ihe anyị tụle uche n'ihe akwụkwọ ilu kwuru na ihe dị ka ndị a n'akwụkwọ ilu isi isi okwu iri atọ na abụọ ọ na-asị otu a onye na-akwa nwaanyị iko obi amamihe kọrọ ya onye na-emebi mkpụrụ obi nke aka ya ka onye na-eme ya bụ onye na-akwasị nwaanyị iko na ọ bụ onye na-amaghị ihe ngwa tụletụdụ uche na nwa nkeji ole na ole mmadụ kpọọ gị onye na-amaghị ihe nke ndị bekee kpọrọ ful obi aga adị mma ị ga-enwe obi aṅụrị ị ga-enwe ojuju afọ okwu a na-akpọrọ gị onye nzuzu onye maọbụ onye na-amaghị ihe ga-eme ka iri na agụụ agụụ nri laa n'otu ụbọchị mana akwụkwọ nsọ si na onye onye na-akwa iko na ọ bụ onye na-amaghị ihe na onye na-egbu mkpụrụ obi nke onwe ya ka ọ bụ nwanne m nwoke na nwanne m nwanyị ihe a kpọrọ dịka akwụkwọ nsọ kpọrọ ya ebe a si na ọ bụ ịkwa iko ọ gụnyere ihe dịka ndị a ị ga were onyonyo ndị gba ọtọ na ọ maọbụ ndị edesi n'akwụkwọ maọbụ ndị emere na onyonyo ndị bekee akwụkwọ nsọ gụnyere ha niile n'ịkwa iko onye nwe anyị gwara mmadụ kpọmkwem na akwụkwọ ndị nọ e gị akwala iko isi iri abụọ amaokwu nke iri na anọ si gị akwala iko otu nwoke ajụọ jizọs na akwụkwọ matu isi itoolu ya jụọ ya sị gịnị ka m ga-eme keta ndụ ya sị ya na ọ ga-adebe ihe e nyere n'iwu ya jụọ ya ndị dị ka gịnị jizọs asị ya gị akwala iko o so n'otu n'ime ihe ndị ga-akwụsị mmadụ ịga alaeze ngwa ya gị onye na-aga na nzukọ dị iche iche mana ị nwere onye gị na ya na-akwa iko na nzukọ a ma ọ bụ ọbụ na nzukọ ahụ na nzukọ ọzọ ma ọ bụ ọbụ na nzukọ ahụ n'ebe ọzọ dị iche iche ị na-eme onwe gị onye na-eso n'etiti ndị ga-eketa ndụ ebi ebi na nso nso a ekwesu ewerela agụụ ikwa iko na ịkwa iko gbaa nzukọ na ndị na-ekpere Chineke gburugburu n'ụzọ dị iche iche nke na-emerụ emerụ na-emerụkwa okwu Chineke na nso nso a bụ akụkọ nke otu onye ụkọchukwu nke nwere nzukọ nke aka ya kpọrọ onye memba ya onye ya na ya so na-ejekọrịta ozi gawa ịkwa iko n'ụlọ ndị ije ruo ebe ahụ n'etiti abalị n'ihe ha na-eme nwaanyị mmadụ onye a sị na ọ nwere isi ụmụ ise anwụla ha ya n'aka ya gbaa ọsọ laakwa bịa n'ụtụtụ sọnde ya bụ mbọsị ụka bịa kwuo okwu Chineke na-ekwu okwu nchegharị tutu ndị uwe ojii abịa ghọrọ ya aka o nwere ike ịnọla akụkọ a m na-akọ gịnị ka m na-ekwu gị nwaanyị nwere di hapụrụ di gị gawa gị na onye ụkọchukwu unu gara gịnị gị na onye amụma unu na-aga gịnị gị na evangelist gịnị ka unu gara agụrụ agụrụ baịbụl gụ di ya na baịbụl nyere ohere sị enwewa mmekọrịta ka ụmụnne n'ime chineke ma baa na akwamiko arịrịọ m na-achọ ịrịọ gị dịka nwa chineke bụ duo onwe gị ọdụ ma rịọsie chineke ike ka ị gbanarị agụụ ihe ọjọọ agụụ ịkwa iko na iko n'ime onwe ya chineke kpọrọ ya asị ọ bụ ihe ndị na-emerụ emerụ na akwa ntị m ọzọ otu n'ime ihe na-egbu ndụ ka ime mmụọ na ikpere chineke bụ akwamiko ọ na-egbu ndị na-agụ abụ ndị na-abụ abụ na nzukọ ọ na-egbu pastọ na-ekwu okwu chineke ọ na-egbu onye evanjelisti na-ekwu okwu chineke ọ na-egbu elda na-ekwu okwu chineke ọ na-egbu mmadụ ndị niile bụ ndị memba ndị na-ege okwu chineke onye ọbụla nọ n'ime ihe a wepụ aka n'ime ya na ọ na-egbu mmadụ akwụkwọ nsọ si n'agụụ ka anụ ahụ bụ ọnwụ ọ na ọ bụ ọnwụ na-egbu egbu ihe na-egbu egbu ka ọ bụ onye ga-achọkwanụ ka ọ nwụọ onwe onye ọ bụ otu nwanne m nwoke gara beria onye ụkọchukwu na-apụta bịa ime ndokwa ozu na ikwu okwu chineke ya sị mmadụ niile si onye agbata obi gị ị ga-anwụrịrị onye ọbụla na-asị ị ga-anwụrịrị onye nọ nwanne m nwoke n'akụkụ asị ya ịgwa m ihe a anyị ga-ebido ebe a nwụọ ugbu a pụtaranụ na onwe onye na-achọ ịnwụ mana akwụkwọ nsọ na-agwa anyị sị na akwamiko na-egbu m akwamiko agbasịala ọtụtụ ezinụlọ gị nwanyị onye nwanyị isi mkpe dị nwaanyị onye ọzọ n'aka gịnị ka ị na-achọ n'ebe ahụ ịmakwa niile eponye aja na garị ịmakwa niile etinye ọgba aghara n'ezinụlọ mmadụ mgbe ụfọdụ ọtụtụ ndị na-ebi ndụ ndị a ama na ọtụtụ nkọcha dị n'isi ha n'ihi omume ọjọọ nwanne m nwoke na nwanne m nwaanyị onye chọtara onwe ya n'ime ndụ nke a wezụga aka gị n'ime olee ụzọ ị ga-eji gbanarị ihe a nke mbụ ọ bụrụ na nọmba onye ahụ gị na ya na-eme ihe a na foonu gị ị ga-amalite ebe ahụ kwụsị ịza kọl a ị ga-akpọkwa onye ahụ kpọmkwem gwa ya sị na ihe unu na-eme ị ga-emekwa ọzọ ị ga-ezikwa ya ozi ma ọ bụ na ihe edere ede ka ọ gụọ ya agụọ ka ọ dịkwara ya mfe ịghọta ka ọma mgbe ụfọdụ ndị agụụ ịkwa iko na ịkwa iko na-eriela ahụ eji achọ ịhapụ onye ha na ya na-akwa iko ha ga-eweta ihe ndị bekee kpọrọ tret mba ha ga-aba mba mba ọnwụ mba nsi mba mgbagbu mba ihe niile mana nwanne m nwoke chineke ga-enyere gị aka nwanne m nwaanyị chineke ga-enyere gị aka ị ga-elekwasị anya ihe ha na-eti ndị ebe m na-asị na na-ele ihe ụfụ na ebe a esi ihe ụfụ na ebe gaa nwụta ọkụkọ nọ na nche gị anya ya n'ihi na ụfụ na ebe akwa ga ịga nwụta ọkụkọ na-aba n'ụlọ gị anya ya ọ dị mfe n'ihi nke a onye ahụ mee elu maala nọdesie ebe ahụ na ike chineke na-ekpuchikwa mmadụ mgbe nwunye pọtịfa megidere josef site akwamiko agụụ ọ gụrụ ya josef agbanarị ya o mere ka josef gaa na mkpọrọ ma josef si na mkpọrọ gaa ghọọ eze onwe onye gbanarịrị agụụ ihe ọjọọ bụ nke a kpọrọ ịkwamiko nke na aga enwe ihe ọma nke sochiri ya azụ david si na akwamiko gbuo uria david si na akwamiko gha ụgha akwamiko na-eduba na mmehie ndị ọdọ niile dị iche iche ndị na aga echeta dị n'echiche sị na ha niile sonyere n'ihe ibu n'obi mgbe ị na-amalite ya ana m arịọ karịsịa ụzọ ọzọ iji agbanarị ya bụ na ị ga-ekpebiri n'ime onwe gị na-arịọ ya na amara dịka o nweghị ihe ọzọ ị na-arịọ chineke rịọ ya chineke si ya na o wezụga agụ ihe ọjọọ a n'ebe ị nọ nwanne m nwoke mgbe ị nwere ike nwee mkpebi a nwee mgbanarị a ị ga-enwe nnwere onwe ị ga-enwekwa udo ị ga-enwe ọṅụ zuru oke inwe fon nọmba m ị ga-akpọkwa m si onye ozizi imeela arịrịọ m abụrụ na chineke ga-enyere gị aka aga m na-ekpere gị ekpere ka onye nwanyị nyere gị aka ka ị gbanarị ahụ ihe ọjọọ gbanarị ihe ọjọọ ndị ga-eso ya n'azụ apụta n'ikpeazụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen amen amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị maọbụ na ị nwere ajụjụ nke ị chọrọ iji anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị gee ozioma nke na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ma mara na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com at yahoo dot ka mara Chineke bara onye mgbasa ozi Grant Emenike ụba ya na ezinụlọ n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo